Hey, hey, hey, hey! Whoa! onye ịbụ Chineke na-eme mma ọ dị onye dị ka dị Chukwu ga-enye anyị ihe anyị na-ayọ mgbe ezi Chukwu

chimle chimle chimle chimle ihe